thank you ozi ka a na-ayọ odeluga Igbo mma mmadụ na ụkọchukwu Austin Ọkigbo anyị na-abịa n'ụbọchị tata ka anyị na ụlọ mgbe anyị kpaa ụka dịka anyị na-eme kwa izuụka ọbụla n'izuụka na-amanụ, n'abalị abụọ gara aga na mba USA ndị USA na-eme nke a na-akpọ inye ekene Thanksgiving Asụsụ oyibo ihe a na-eme bụ icheta ihe mere n'oge gara aga etu ndị si mba ọzọ wee rute ala ahụ a na-akpọ ala Amerịka na etu ha na ndị ha zutere si wee nwee mmekọrịta ya ọ dị ka akụkọ a na-akọ na ọ bụrụ na dinta ka ọ ka wee jee nta akụkọ ndị a na-akọ naanị ike nyanwụ ike na mkpamkpa nyenwa bara mana ajụzi agha ajụzi n'agụ ọ bụrụ na agụkọ nke ya ife ga iche ka ịrapụ ahụ ọzọ bụrụ na ọ bụrụ na e were nya bụ ihe na-eme tinye n'ụzọ ebe anyị si bịa na mba ndị isi ojii na ọ bụrụ ụdị akụkọ anyị nwa ka ndị zutere anyị na-akọ nke berụ na ọ dị mkpa dị mkpa rinne na anyị nwa ga-eji aka anyị wee kwuo ka ọ dị anyị kọọ akụkọ anyị kwuo ihe gbasara anyị anyị werekwana ya gafee mbọ isi ojii wee ruo n'ala Igbo ebe anyị si na ụka anyị na-aga oge eruola ndị Igbo ga-eji wee kwuo ka o dị ha kwuo ihe masịrị ha kọọ akụkọ ha kwukwanụ ebe ha na-eje onye bụ onye ndu ha ihe bụ ihe dị ha mkpa na ihe ha chọrọ n'ebe ha nọ na mba ndị isi ojii n'ụbọchị taa anyị ga-enebanye anya n'ọtụtụ ihe gbasara ihe a nke ka nke onye na-anọchite anya mba USA n'ihe gbasatara mmekọrịta obodo bụ Secretary of Steeti Blinken ejechana nụ Naijiria na akụkọ ya ka na-aga ọzọ bụrụkwanụ na ewepụtago akụkọ gbasara nnebanye anya n'ihe ihe mere na Lagos n'oge a na-eme NSAS, kwuo ka o si dị ndị ndị gọọmenti etiti Naijiria dịka ha na-agọ abụ ihe edere n'akwụkwọ na etu o si mee ihe ndị a niile ka anyị ga-atụnye ọnụ ma ụzọ anyị ga-esi tụnye ọnụ bụ kedu ka o si gbasata ndị Igbo kedu ka o si metụta anyị kedu ihe mmụta na ihe ndị a ụkọchukwu biko ndị ndewo maazị ụkọchukwu ndị na-ege anyị ntị dịka maazị ụkọchukwu kwuru ọtụtụ ihe ka anyị ga-enwe eleba anya na mkparịta ụka anyị taa mana anyị ga-egbu ha na nkenke na nkenke n'ụzọ dịkwa omimi ya nke mbụ ekelekwara m gị maazị oke ụkọchukwu ka isi echetara ndị mmadụ na ndị na-ege anyị ntị na naanị nọ ụnyaahụ ka anyị mere mmemme n'obodo a bụ Amerịka mmemme nke ha na-akpọ mmemme ihe ekele Thanksgiving ah, maka na ndị ọ na edoghi anya Thanksgiving a na-emekwana ihe ebe a dịkwanụ ka ọtụtụ omenala anyị na-eme na Naijiria ọkacha n'ala Igbo ihe dịka mmemme ahịa ji ọkụ iri ji ọhụrụ n'ihi na ọwụ mmemme e ji ekele Chineke a sị na the pilgrims ndị ndị bidoro ihe ndị ọcha siri na Britain gbara ọsọ ndụ bata n'obodo a ah, bịa zọrọ isi onwe ha mana ka ihe ma mere ọnụ ndị na-azụ isi onwe ha meziri bịaziri wụrụzie ndị buru isi ndị ọzọ ah, ya n'eziokwu eziokwu ee anyị sokwara anyị nwabụ ndị bikwa n'obodo a bụkwa ndị Naijiria na ndị Igbo na ndị mba Afrịka bi obodo a sokwara mee Thanksgiving mana ọ na-adị mma ka anyị na-echetara onwe anyị ah, ihe gbasara akụkọ obodo a na ihe Thanksgiving arụ n'ihi na onye gbara ọsọ ndụ gbakwuru onye mba rụzie ebe ahụ bịa bụrụzie onye buru isi ah, bịara izere ndụ bụrụzi onye buru ndụ ndị ọzọ o nweziri ka ọ dị mana ihe m ji arụtụ ihe aka bụ na n'ihi na o metụtara aka na njem a isiokwu a anyị anyị chọrọ ịtụnyetụ ọnụ bụ nke Tony Blinken Secretary of State nke Amerịka bịara na Naịjirịa hmm. kacha ndị na-ele anya na o nwere ka obodo ọbụla maọbụ Amerịka maọbụ Britain maọbụ France ma ndị ha na-akpọ super powers ga-esi hapụ ihe dịrị ha bịa lewa nke dịrị anyị nke mbụ n'izu gara aga ka anyị nọ na ịkụrụ anyị ịrụtụrụ okwu ahụ aka mana nke mbụ anyị kwesịrị ịjụ ajụjụ bụ njem a ọ bịara olee ihe bụ isiokwu ya maazị Odeluga Um, padọk Igbo um, ya ife bụ isiokwu na ya bụ ije bụ na obodo ọbụla nwere ife na-akpị ya nwee ebumnuche gbanwe na mmekọrịta ha na ndị ọzọ um, nke ọzọ bụrụ na ine mba Amerịka anya oge ncha ife niile Amerịka na-ekwu maka ya bụ ka ọ dịlị ya mma ọ na-achọ ọdịmma nke izizi onwe ha dịka ndị Amerịka ọ bụzie na ife unu na-achọ gbakọ na ife fa na-achọ ọ ya bụ na ọ ee ife niile na-adabakọ kama ofu ife dị mkpa ndị Amerịka ji wee buru ụzọ n'ife gbasara mmekọfa na mba ndị ọzọ bụ ife gbasalụ demokrasi na human right ya bụ etu esi e, obodo ọbụla si ebi ma okeke ma nwa mmụọ emebula nwa mmadụ ma nwa mmadụ emegịnị emebula nwa mmụọ o so na ofu ifefa ji wee melụ ife mfili isi gbasalụ mmekọfa na obodo ọbụla ya bụ obodo ọbụla fabata maọbụ China maọbụ Nọt Korea maọbụ Eh, Myanmar ma ọ bụ Ijipt ha ga-akọ akụkọ na-asị unu na ndị unu na-achị a ga-agwa ndị isi ọbụla unu emegbuna ndị unu na-asịchi ọtụtụ n'ime unu ma mgbe a na-ekwu okwu ma a ga-Amerịka bịalụ um, Naijiria bịara Amerịka igo ngwa agha e ga-eji wee ka e wee nụọ ọgụ n'ụsọ ndị Boko Haram ndị Oduchiegbu na ndị Amerịka mgbe prezidenti Amerịka bụ Obama jụlụ ka ha ma mlebe nya bụ ngwa agha maka na fa nyere anya wee fụ na ndị agha Naijiria bụ ndị amị na-etufasi ekpe agwa na-etufasi eme ndị obodo Naijiria adịrọ mma na na-eji ike ọka na ike aka na ike na ngwa agha baji wee na mm, azụdo ndị mmadụ ukwu n'anya isi ọ bụla ife megidere iwu Amerịka na a sị na ọ nwere obodo ọbụla ndị amị ya ada emeta ọfụma n'ife gbasara mmekọrịta anya na ndị bụ ndị sivil Naịjirịa ndị a ndị amị na ama mbunyefe ngwa agha Amerịka ka ha ghara iji wee merụọ ndị obodo fa Lehi amendment sinetọ Lehi ka onye e wee gụọ so na onye si ya so ya mere na mgbe mgbe Buhari bịalụ mgbe Jonathan bịalụ Amerịka mgbe Obama na-achị na enyere Naijiria ngwa agha mesịa Buhari wee bịa mgbe Trump na-achị em Trump wee neghara nya bụ ife anya wee sị na ya ga-enye na ya ga-elebe ya ngwa ngwa agha ya bụ ngwa agha ebunye ụfọdụ kama na mgbụ Biden batazi wee sị mba na akpamagwa vakpa na mgbe e mere EndSARS movement by the youth na o juru ofe afọ na o gosi na mm, fa adịrọrọ na na fa mụtara na ifefe ime etufe isi wee na-eme ka ndị na-achị ndị amị maọbụ ndị polisi gali na-emegbu ndị obodo so onye bụ na mgbe nke afọ Blinken bịa ọ nwerekwa ife ọzọ o ji bịa na-abụ ka mm, Um, ọgba mbọ fụ na ife gbasara na Amerịka na onwe ya na um, ife Naijiria na-eme ama m ife Amerịka chọ and ife Amerịka chọ abụrụ ife ọzọ na-abụrụ ka um, onwelu ụlọ ndị na-amị mmanụ ba ha ebe anyị bụ Naijiria ka ha ghara enwere ịnọchi ife ụzọ nke ọzọ bụrụ na fa chọrọ ka Naijiria e, kụwa China mba va na China na-emezi ka afọ na-erighị nke ịtọ bụrụ na fa chọrọ ka Naijiria kwusaa n'ụdị nke ọ ga-abụzi ọzọzi okwusazie na njinji ejibe na okirikiri ya ya bụ eko eh, West Africa hmm. eh, ọgwụsịkwa so na vama akwụ maka vama nkwụkwọ okwu gbasalụ ma ndị Igbo a na-apịgbufa na ndị Boko Haram ugwu Hausa kpama ntinye ọnụ na Biafra si Biafra asịrọ ikwugo ụzọ ihe atọ bụ ihe bụ isi ọ kwụrụ jere mhm. nke mbụ bụ ah, ah, ole ihe ha na ihe isi ebe ihe bụ isiokwu na ihe pụtara na njegharị iwe ndị ntorobịa mere na EndSARS mhm. Ndị ọzọ abụrụ ndị Chevron mhm. ya wụ ndị kọmpani na-amị mmanụ na Naijiria na ha na ndị halibotn mhm. ọbụ naanị Chevron enwere e ndị ha na-akpọ downstream and upstream ma LNG ndị na-ana nwechara Amerịka tinyechara aka na ha nke ọzọ abụrụ China mm-hmm. masị China nwere na otu China si abata mana maazị oke n'ihe atọ ndị a n'eziokwu eziokwu anyị ahụ na otu Blinken siri kwuo okwu n'ihe gbasara EndSARS hụ otu o si mana onwe onye na-akpọ aha nke Chevron na Halliburton na mm-hmm. LNG mana mgbe maazị Biden prezident Biden si na gị ama bunyezi n'agbanyeghị na o bunyekwara ngwa agha Tucano ndị nke ewepụtara ewepụtarala ma ya afọzie ya gbazie brek si mba aga enyezikwa ka ọ ka anyị lebatukwu ihe anya ah, mana o doro anyị anya na ka ọ dị ugbu a ah, onye isi na-achị Naijiria ha agaala China re bubata ọtụtụ ngwa agha military hardware ebubatara esi na China nke e na-egosi na n'eziokwu eziokwu na na a iresi ibula ibunyezi Naijiria ngwa agha enweghị ihe ogbochi n'ebe Maazị Buhari nọ na mbọ ya e iwe ibubata ngwa agha anyị na-amaghị ihe eji eme emechakwa ka anyị tinye nke ahụ ọnụ ihe ọ dị ka ya bụ na ọ dị m ka dịka maazị um, odeluga kwuru ọ dị ka ọ dịghị ka na ihe awụ na Amerịka na e, ụjọ ahụ na-atụ ha na China ewekọrọla ihe niile na Afrịka tinyekwuo aka n'obodo a ga-asị the biggest largest economy and the largest population bụ Naijiria ozi ihe na-enye ha na-echu ha ụra na-eme ha anya aga n'ụra ọ ya wee ihe na-aga ihe oso mana um, ife o ji dị mkpa na anyị ghọtara ihe a bụ na oge oge gara aga ịkpara maka ahịara ka ndị na-akọwa ihe ahịara nye okwu ha gụpụta na ahịara na-akọwa ihe bụ mkpa ndị na-anụ ọgụ inwere onwe ha ka ha lebara anya ịma kedu ife bụ nsogbu anyị kedu ife bụ ife na ese okwu eburu ụzọ sị na nsogbu anyị bụ ndị Fulani maọbụ ndị Hausa maọbụ ndị amị Naijiria na-egbusisi ndị si Eastern Naijiria ha nele anya chee echiche saa anya tinye anya n'ime mmiri wepụta wee sị na nsogbu anyị awụrọ na be anyị ka o bido ife wụsa owulu nsogbu anyị bụ nke ha kpọrọ European imperialism ya na ndị nọbe ha na-achọ ka ọ ga-esi dị sọsọ ha ma mma na-achọ ọdịmma nke ha na awụrọ nke anyị ọkachasị ndị isi ọcha na ha ma ha ma nne nyụrụ ahụ n'isi maka na ka ha kwuchara ya ha nekwara anya sị na ị anyị fụ na nsogbu anyị bụ na ma ndị Amerịka na-achọ ka kwụsị ndị Rọshia ka ha ghara itinye aka ebe niile zọkọrọ ma ndị na-eme ka ha kwụsị kọmunizm n'ọkwanụ nsogbu a ka ha ji bido kwadobe ndị nọ n'ugwu Awụsa bunye ha egbe na mgbọ esi na Russia na-ebute esi na UK na-ebute esi na France na-ebute esi Ijipt hmm. na-ebute maka na onye ọbụla na-achọ ka ọ bụrụ nke ya ka ọ bụrụ nke ya a na-ewe ọ bụrụ na ntinye ya n'ebe m na-arụ ọrụ n'ụzọ ọrụ nna ememe akụkọ tupu ruo ebe a oge vidiyo na bụ ihe ọfụ a na-enwe vizio na ebido n'ebe muuvi na vidiyo esi e a na ihe ndị ọzọ wee banye VHS ọ bụrụ VHS bụ ndị wid ma na-enwelụ Sony Betamax nwee nke VHS Betamax bụ nke ka mma na teknọlọji mana ndị a ka amala afa ha kwuru VHS maka na ha gara ọsịsọ lee ngwa ngwa ngwa ngwa ndị Sony na-eme ka nke ha ka mma ndị nwere na ahịa na-ele mhm. mgbe Betamax ji mara ife na-eme VHS ewekọrọ na maka ọnya ka onye ọbụla nwere mhm. anyị nwa na ebe mbiri n'Enugwu anyị nwa so na ndị nwere Betamax o nwee mgbe olu ijezie n'afịa igote ife nnene na-ewu ewu mhm. enwe ya na VHS enwere ya na Asoni Betamax o nwee oge oluolu ndị nwere Betamax were Betamax ha were ofe ati n'isi oche ka o wee ghara ị na-agbakpọ ị na-agbakpọ jegosoro ibe ha golu VHS ọ kwụọ na ya wụ ife Amerịka na-eme ife a Amerịka na-asị na China na nsogbu ha karịa na n'Afrịka na-agwa anyị na ife a na-enye anyị enweghị isi na ọ dị ka ife anyị eji wee finye oche ka ọ ghara ị na-akụ bokoboko maka na aha eme ọfụma na ịchọ nke emere ọfụma isi n'ụzọ be ha ọ nsogbu ka ọ ghara ịga ha ka o si gaa beta ma ka a na-eme ife a ka ọ ghara iwu na ya nọkọtakwazie asị na ndị be anyị adịghị egesi ha ntị maka na ife anyị nwekwazi iwu na China ka esi eji idozie China ka anyị eje eji igote ife anyị eji fikọ ya China ka anyị eje anọkọtakwazie ahapụ asụsụ anyị na-asụ onye ọbụla amụma Vietnamese na Cantonese na Chinese ọkwa ha ncha ka ndị a na-agbalụ ka ọ ghara ịdị ha ka ọ dị maka ofu ife ahụ bụ nsogbu anyị nwelụ oge a nụrụ agha bịara eziokwu enwelụ nsogbu dị n'ime nke dịzi n'ilo wee mee ya ọka nkụ etu a ka anyị nọkwa nsogbu anyị dị n'ime na-eme ka nke dị n'ilo ka nkụ Amerịka na-abịa na-achọ ọdịmma ha ataramhụta ajụjụ dịla anyị ewu kedu ka anyị nwa na onwe anyị si achọ ọdịmma anyị hmm. ya na isiokwu eziokwu <laughs> ọ na a na-akpa nkata maka ndị na-ege anyị ntị ihe anyị na-akpakwanụ bụ ka anyị na-achọ ka anyị kọwaa ka ndị nọ na-eche na o nwere otu a ga-esi mee ọtụtụ oge anọwa anyị na-ede asị a na-ede ndị nkata na-akpasị the international community the international community ị na-ajụ si ole ndị dị bụ the international community hmm. <laughs> international community ha ndị ole mm-hmm. gịnị bụ mmasị ha olee otu o si metụta ha onye gwara gị na e nwere ihe a na-akpọ international community ọ ihe a kpọrọ n'aha ọ bụ gịnị ya bụ na ihe ị na-akọwa maazị oke nke bịaziri nyetụkwu anyị nghọta n'ihe maazị odologa kọwarala anyị bụ na njem a bụ njem esoro ibe n'ihi na ibe agbanamara na anyị ngwakwanụ ka itete n'ụra soro ibe ka ha ghara ịgbanahara anyị mm-hmm. ọ ihe ọ pụtara mm-hmm. ya bụ na enweghị ihe dị ka mmasị Amerịka nwere n'ọdịmma Naijiria ma ọ bụrụ na ọ nweghị ka o si baara ha mm-hmm. onweghị ma dị ihe a na-ekwu ensas a na-ekwu okwu ya enweghị ihe dịka mmasị obodo ọbụla maọbụ Britain maọbụ Amerịka maọbụ France nwere n'ebe Naijiria nọ ma ọ mhm. na o nwere ka o siri baara ha uru ma ọ ya ụnụ na nwụ anwụrụ na-efu efu ka a gbasara ọnụ n'ihi na ajụọla m ajụjụ a ọ bụrụ nnọọ na n'eziokwu eziokwu ihe gbasara ọchịchị onye kwuo uche ya na ike ihe dịrị onye bụ nnọọ ihe ejirimara Amerịka mhm. bụ ihe ha na-achọ ka e nwee na mba niile gịnị ji ha ha na-agabeghị Pakistan gịnị ji ha ha na-ababeghị India ga-akwụsị India n'ihe niile Andramodi na-eme na the Hindi nationalism ndị ahụ tere n'aka ị ga-ajụ gịnị ji ha ije ha ije mhm. mhm. gịnị ji ha na-ejebeghị ha iti mm-hmm. gịnị mere ọtụtụ ndị obodo gbara ha okirikiri enwebeghị ihe Amerịka mere banyere ya ma ọ dị Mexico n'ebe a mm-hmm. ha na ha nọ na North American Trade uh, uh, Community dị mm-hmm. ebe ndị mmadụ si agba ọsọ si Mexico gbagide wepụta ọka nkụ ha nọdụ na Southern bod ebe a na-eme mkpọtụ n'azọ okwu a bịa kpọbata anyị n'ihe gbasara ensas hmm. nke mbụ ensas a gwara anyị anyị o anya na the panel of inquiry ya wụ ọgbakọ na-eme nchọpụta ihe mere n'oge a na-eme ensas bụ nke gọọmenti steeti Legọs hiwere ọ bụghị hmm. gọọmenti etiti hiwere mm-hmm. mana ajụjụ bụ gịnị kpatara na gọọmenti etiti amanyebeghị ọnụ n'okwu a n'ụzọ pụrụ iche maka na a na-ekwu ihe mere na Legọs mana anyị ma na endsas awụ naanị na legos ka e mere ya mhm. emere ya na Nasarawa mhm. emere ya na Jigawa mhm. emere ya na Kano emere ya na Ebonyi emere ya na Anambra mhm. emere ya na Abia emere ya na Sokoto gịnị kpatara emere ya na Abuja and e nwere protest and counter protest ọtụtụ akụnụba ndị mmadụ agbara ọkụ na Abuja ndị na-ere ụgbọala ihe ka 500 esonyere ọkụ gịnị kpatara anyị ka ji ekwu okwu EndSARS naanị ihe mere na toll enwebeghị ka gọọmenti etiti iji si ka eleb. ka e nwee panel of inquiry ga-eleba ihe anya gịnị iwu ihe ewu gịnị wu ensa asaa n'ihi na ọ gazuru Naijiria niile ọnụ ọ bụ na mgbe e ka m isi ala ọ bụ na mma abụbụba adịghị nkọ achọrọ m ka anyị lebagoro okwu ahụ anya nke mbụ maazị Odeluga yes ịmana okwu ikwu dị ka efifie maka na ọnya bụ ife ka ọ ga-oge ụfọdụ ị na-asị na na ndị onye ala na uche yikwa maka na famụ ife na-eme maka ife niile ọ doro anya ebe ụmụ Naijiria ilu wee si na ife ajọgburu na <laughs> ọ jọgburu ụsụ sikarịa nkakwu bụ na mmadụ ama nọzi n'ụzọ gaa njem ghara ịbụ na ndị polisi tas ọ bụrụ na ijide ekwentị analụghị ya ịnalụghị ya afụ na nwee alati inwe dị anya eduje na ATM ma ndị fa gburu egbu ma ndị fa edu ma ndị ụmụnwaanyị fam ee merụrụ arụ ụdị dị iche iche ọ ya ka ụmụaka nwere onye nnafa na-aba kpara nkata ji wee konye wee sị na ya bụ ọchịchị nchigbu nke eji polisi wee jide ha na ọ ya akwụsị ebe ọ dịka obodo niile ịkpọ mba niile onye ọbụla kunie ụfọdụ kunikwe na mba ụwa ọtụtụ ndị um, Amerịka ebe a nụnwa ma ndị nọ n'Europe mana London mana London nọdafụ mana na-eje na soshal midia na-asị na ife ajọgburu onwe si mala ife agha eme ọ dịka um, Abuja agha adịgha ewee tee maka na um, ịmara Leki bụ ebe um, ọ bụrụkwa na ụmụaka na emebi ife kama na ịma na ụdị ife a mebezie na uzele na-enyere ntị ha aka na ụfọdụ n'ike welụ maka etu esi eme demonstration wee chọọ etu e ga-esi wee mebi ife mana ụmụ nwanyị Naijiria ụmụ nwanyị ọtụtụ ụmụ nwanyị nọ n'isi ya bụ eh, bụ ije eje maka ife gbasara ensa na-emekwa ya n'ụdị pụrụ iche mana wee ruo mgbe eji eleki ọtụtụ n'ime ụlọ bụ ife mere na ya bụ leki ka akpọpụtala ndị amị pa wee kpaa ajọ mkpamkpa mesịa gọọ gọọ aka gọọ ụkwụ mana ndị nta akụkọ dị iche iche ndị human rights organizations niile bịa a na-atụ aka onyonyo esetalụ ụbọchị afọ gosi n'ọfa n'akafa dị ya gọọmenti gọvanọ Legọs wee sị mba na ife anụnwa jọgburu onwe ya tinye panel onwekwa panel Buhari tiri ma e panel a ndị Legọs tizi bụrụ na ọka enene ka amala ife menụ mara ka a ga-esi wee ti ndị merụrụ arụ ebe afọ aka n'obi ka ama ka a esi wee chịkwa ka adịshọp agba mbọ fụ na ndị merụrụ arụ maọbụ ndị nwụrụ anwụ maọbụ na ndị ezinụlọ ndị wee pụta ebe ba afọ ka agbalife agha emefa ọ nwere onye na-akpa kedu ife a ga-eme ndị polisi na etufasi si alụ ọlụfa ụdị nlugbu imegide ndị fa kwesịrị ịna eche na-ejela ozi mana ndị Amerịka bụ ụdị ife afọ ka fa na-abụ fafụ famalụ na ọdụrọ mma ifefa ji alụta ya aka bụ na ọ bụrụ na ndị ojii ma ọ bụ ndị amị ịtụ a ndị amị na-ekpugharị n'ọba ọbụla ịkpagharị na naijiria na ndị na-akpụ ụdị agwa afọ na ọda afịa arụ ndị na-achị obodo afọ ewelu ndị amị na ndị polisi mee na o nwere ozi onye agwa eze onye m ọya kaba ji agbachibido mana ife tụzila onye ọbụla n'anya bụ na Buhari na unu dokwa na ọ na-alarụ ụla ọmụ ife ọ na-eme ife ojiji ọnụ oji eli ji eli ede wee na-akọlụ blinken bụ e, na o nwere ife federal gọọmenti ya eti nọ federal gọọmenti ama ntinye ọnụ n'okwu afọ nọ nke afọ amalụgo n'ife bụ Lagos steeti ekwu gwazie amụ mgbe legos steeti gọvanọ ji wee bụrụ ya na kọntrolu IG of maọbụ ndị amị barak nọ n'Ikeja kantonment ma ọ na legos iland ọ dị ka ihe maazị Buhari mere wụ ihe ndị ndị bekee ga-asị mmadụ dị sniki mhm. um, e, igosi ijiri otu otu otu okwute gbagbuo nnụnụ abụọ mhm. n'ihi na nke mbụ o mere ya in anticipation ile anya na the agitations ndị na-enwe njegharị iwe na-eme agitate na-achọ na ha chọrọ inwere onwe ha mm-hmm. dịka gasị na a na-akpagbu ha akpagbu mm-hmm. n'obodo a na-akpọ Naijiria iji gwa Blackins adịkwa ama ama o steeti ọbụla pụrụ onwe ha <laughs> mm-hmm. ka na ọ bụrụ eziokwu nke ọzọ abụrụzie na ihe awụkwa ihe gbasara n'ihe gbasara ensas abụrụ ihe eh, federal gọọmenti na ihe eh, steeti gọọmenti ọ ihe gbasara legos mana dịzie ka ga-asị na ihe ndị mere na Taraba na Kebbi Jigawa Nasarawa eh, Enugu Ebonyi Abia Anambra na Imo na ndị ka ha Delta steeti and Edo steeti maka na n'eziokwu eziokwu ibu Delta Warri was as hot as Lagos at some point and Benin. Yes, and Benin, yes. Uh-huh. so ibi ịbịa chefuzie ndị ka ahụ dịka gasị na ndị ka ahụ adịghị mkpa mana isi uh, maazị oke hmm. a na-ekwu okwu ihe a um, rịpọtụ ewepụtara the panel wepụtara gosiri n'eziokwu eziokwu na nchọpụta ha na ndị agha Naijiria gburu mkpamkpa ndị uwe ojii Naijiria bụrụ mkpamkpa na o doro anya mana anyị na-anụzi gọọmenti etiti na Lai mohamed ebe ọ na-agbasaghị gọọmenti etiti dịka maazị Buhari kwuru na ya ka na-ele gọọmenti ndị steeti mara ihe na-emenụ Kedu ihe wụzi ebe Lai Mohammed si atụnye ọnụ n'okwu a Lai Mohammed Ọwụ bụ Kọmishọna for Communication na Lagos steeti ọ bụ Minista of Information na kabinet Buhari dị m ka ọ na-adịzi ka ha bụ ndị isi ụzọ ọnụ ha abụọ ekwu okwu ịma Lai Mohammed bụ onye ji aka ya ebe a na-ajụ ajụjụ sị na nwa nwa ya na-ajụ ya na-asị ya nọ eziokwu na ife a na-ekwu maka ya ọsị nwa nwa ka ife ọ na-ekwu ọsị ha e, eziokwu na o nwere ezigbo na okwu ọbụla si ya n'ọnụ pụta ha asị asị onye <laughs> na ụmụazị na-ekwu ka uche anya ha nwere nghọ aghụghọ dị ha n'ime ha ga-ekwu ka ọ dị ha mhm. nwatakịrị na-ajụ ajụjụ jụrụ ezigbo ajụ maka onye ọbụla nọ na Naịjirịa na-ajụ ajụjụ ha kwa ụbọchị na nwoke a nọ na anya ya o jiri ya afụ ụzọ ka ọ na ntị ya na o jiri ya anụ ife na ọ na o obodo ahụ a na-akpọ naijiria ka ndị ọzọ maka na anwụ ga na-acha nwoke a na-agwa gị na mmiri na-ezo mmiri a na-ezo ọgwa gị na anwụ na-acha na sno na-ada nsogbu anyị nwere na Naịjirịa bụ mgbe ndị mmadụ ga-etinye obi ya n'ife si n'ọnụ nwoke ha pụta maka na ọtụtụ ihe o kwuru ndị mmadụ ejigo anya ha fụ jiri ntị ha nụ nwanne nwere nke dabara na na-etinye ọnụ n'ife ha si nọọ ife steeti na-eme gosiri na obi ha na-ama ha ikpe maka ọ bụrụ na aka ha na obi ha dị ọcha a e ga-arapụrụ ya steeti dịka maazị Buhari si kwuo mana ọ bụrụ na maazị Buhari si nọ steeti ga-ekpebi ma federal gọọmenti a na-etinye ọnụ si na steeti amara eme na ife ha kwuru awụrụ eziokwu maka ife nye wụlai Mohammed na-ekwu nọ na-asị na ife steeti judiciary panel kwuo mm-hmm. bụ na ha ji ewekọrọ ife ndị pres delu na o nwere eziokwu dị na ya na ife anyị niile wiva manufacture ifo ọbụla o asị dị na ya dị mana eziokwu dị na ya ka anyị na-enye anya yes pres na ya ụbọchị ahụ ndị ji selfonu na ya ụbọchị ahụ awụrọ ndị pres maka na vidiyo afụla awụrọ sọsọ ọwụrọ sọ nke afọ na CNN mm-hmm. enwe ndị dị na soshal midia lukwa taa mm-hmm. ebe ndị nọ ka ife ị na-eme ji selfonu ha na-eseta ife na-eme na-eseta ma ndị ndị yi akwa ndị agha Naijiria mgbe ha bidoro igba egbe na-eseta mgbe agbanyụla ọkụ seta ka ha si nọdụ ala igosi na o nwerekwa onye na-emebisi ife ka ha si nọdụ ala na ala na-agụ Uh, Nigerian National Anthem ihe a niile wụ ife mmadụ nwere ike na ike ije YouTube tacha ihe eji aka ụfụ na ịchọ ya Lai Mohammed ị na-agwa anyị ife steeti na-ekwu awụrụ eziokwu mana anyị ga-enwenwe ike iji anya anyị fụ ọnụ na-abụ ha na-ekwu ma fedral gọọmenti na-azọ na ọdịrọ ha na azụkwa na n'ọdịrị ha maka na steeti emetara ya ọfụma ife awụ iji wee mee ka a ghasasịa ife niile ka a kpaa onye ọbụla anya ka anyị ajụjụ m na-ajụ wụ ihe judishal panel a Legos debelụ a wee wepụta rịpọt a kedu ife Legos ga-eji ya mee maka nke ahụ ihe nwere isi dịka maazị Odelgasi kwuo na mbụ ndị ndị Amerịka na-etinye ọnụ bụ ka wee mee ka Naijiria wee nwee ike ịnanya na e, mmadụ ya ife gbasatalụ ndụ mmadụ wee kpọọ ya ife Buhari na-ekwu ọ na-ekwu na Lagos steeti gọọmenti ya emezi ka a gbanwee etu esi edebe etu ndị amị Naijiria si edeploy ọ Lagos steeti nwere ikike ime ya hmm. mana Lagos na ife aha merụ ọ ka enye ndị mmadụ ego ego ọ ga-eme ka ife merụ ghara ime echi? a na-eme ya ka eh, steeti bido ikwu na ha chọrọzi ndị agha ị na-etinye ọnụ n'ime steeti ya na ọ bụrụ na ọ bụrụ ife gbasatala obodo steeti ọ ga-emenwu ya ife achọ ịma awụ nke a ha kwuolu na sinekwo ripọt anyị ka ezi ife a ga-eji eme maka judishal panel enwe na Naijiria nke federal gọọmenti sọpọtụ na nke ha tinyelụ n'oge ndị gara aga riri nne nkata niile akpalụ ripọtụ niile edelụ ife niile ha wepụta onwebeghị nke eji wee mee ife ruo tata ọ ga-agbanwe ka ọ emechakwa nke a ndị judishal panel akwụọ ha ụgwọ ndị bili ripọt enye ha ego ndị gụpụtara ya ewere ego ha ndị prịntị ya mee ya ka ọ maa mma enye ha ego emechazi ya ọka gịnị mee ebe ahụ wee ebe ndị ndị Naijiria na ndị na-ege anyị kwesịrị na-ajụ ajụjụ nke efuo na si na ife melụ ka ife so ya ka ka a ga-esi mee ka ọzọ ghara ime mm-hmm. nke ọzọ nke ọzọ bụrụ n'ihi na eh, ọ gọọmenti steeti legos hiwere otu nchọpụta mm-hmm. matara na otu nchọpụta ahụ enweghị ozi ha na-akpọ jurisdiction ma ọ na ị gafee oke Legọs na mpaghara steeti ndị ọzọ mere na ha enweghị ike ileba anya ihe mere na Abuja enweghị ike ileba anya anya ihe mere na Edo steeti maọbụ na Delta mhm. steeti maka na ndị uwe ojii gbagbukwara ọtụtụ ndị ntorobịa na Edo steeti n'oge ahụ na Benin mhm. a gbagburu ọtụtụ ndị ntorobịa n'Imo tinyere nke anyị mere na Rivers steeti mgbanwe ike na ọwụ ndị IPOB ndị na-evu mkpamkpa na-eme njegharị iwe na Rivers steeti ya na ihe ndị onwebe nke lebara anya mana ugbu a dịka isi kwuo ajụjụ ejụrụ jụrụ maazị Oke olee ihe a ga-eji ya eme a m asị ihe eleghị anya dịka ikoro ibe isiokwu anyị bụkwana otu o si metụta anyị dịka ndị Igbo na ndị bi n'ọwụwa anyanwụ Naijiria mhm. olee ihe anyị ga-eji nchọpụta olee ihe nchọpụta a ga-akụzirila anyị nakwana otu gọọmenti ma gọọmenti Legọs ma gọọmenti etiti otu ha si ji ya kpọrọ ihe ma ọ weji ya kpọrọ ihe na otu eh, gọọmenti Amerịka isi ji chọpụta akpọrọ ihe ma eji ya kpọrọ ihe olee ihe anyị nwa bụ ndị Igbo ndị bi n'ọwụwa anyanwụ Naijiria ga-amụta ikwesịrị ịmụta n'ihe ndị a maka n'ihi na a onye ndị iro gbara okirikiri na-eche ndụ ya Maazị Odeluga mba ife ikwu bụ eziokwu na ofu ife ife agosi bụ maka na Lagos jụrụ ese ọya ka ese afụfa bụ ife mba ụwa ji wee na-asị United Nations ma US na-asị wetakana na ife onume mhm. ka anyị gụa wee na-asị mba na ụdị ife amenụ dị ka anyị esi megide dozie ife mmụta dị na ya bụ na anyị Igbo tupu taas wee pụzie nke inye nsogbu na mba obodo niile enwere ezu riva na Anambra mgbe ọtụtụ ozu ụmụ ikolobịa Igbo ji wee see na mmiri wee na-ajụ ese kedu ife mere ebe a mgbe afọ Peter Obi bụ gọvanọ ndị sineti bịa nkwagharị emesịa asị na ndị Anambra ga-eme na-eme otopsi, doscops onwere efu rizọt ya onwe ruo onye n'ụlọ nke ọzọ na ya maka na onye bụ kọmishọna of helth mgbe afọ ji eburu fanie tupu a mee ọtọpsi emesịa e wee gbọpụtasị ka emee ọtọpsi so na ife mmụta dị na ya bụ ọ na-adị mma ịjụ ese ọtụtụ mgbe ka anyị nụgo na ndị uwe ojii ma ndị ndị amị agbagbugo ọtụtụ ụmụaka a na-atravel ehe ọ bụ mgbe emela python dance ka ọ bụ mgbe a na-eme asino na ndị a na-eso ndị IPOB mana ụmụaka gbakọ ime prayer meeting ma ọ bụ ụmụaka na-ekwu ukwe na-emere onwe fa fellowship na service ka polisi ba agbagbue ọtụtụ ụmụaka Igbo a na-adọm agbagbua adọmpụa na um, ebe a na-edebe ozu na teaching hospitals maọbụ na-aghafu onwere ejulese onwere igbo gọvanọ julese jusie ike na ụdị nke a ga-abụ maka na edetokwo na egbe tikwa na ife eji nwa ọkụkọ si na ife eji ebekwanụ na agụ nkwọ bịa bụrụ nwa ya abụrụ na ọka ọ na n'onu ya ka ụwanụ n'onu ya na ọ dị mkpa maka ife ọbụla na-eme na be anyị ụwa na-ene anya ọ bụrụ na ife dị njọ anyị ekwue nke Legọs kwufu kịta ife ụfụ na ifepụta na ya bụ na federal gọọmenti na-agọzi na steeti nwee ike ineba anya n'ife gbasalụ federal agency ya amị na polisi mm-hmm. e maka ife ọbụla mere ebe gọvanọ nọ o kwesịrị ịjụ ese kisi ka efe merebe onwe nke ọ ga-agba akwụkwọ ọgba federal gọọmenti akwụkwọ na-asịfa na nekwo nekwo na ife unu bịa na ndị otu unu unu zite ebe anyị na ụlọ ife mebiri eh, omeji anyị na ha zọgbu gburu arụrụ na famelụ nke a na famelụ nke a na etufasi ji ije adọrọ mma na tiv nebi anya si eh, raolo ka amalụ onye onwe nke fa akwụ ụgwọ ya fa akwụ ụgwọ ọ dị mkpa ọ dị mkpa rinne mana ka anyị ghara ịdị na-abụzi ndị ga na-agba nkịtị ya bụ na ihe na-ekwu okwu ya bụ na mgbe enwe ihe ọzọ maka ihe niile merenụ mgbe ahụ Legos bidoro ịjụ ajụjụ a sị gịnị mere mhm. asị ebe ele anya n'ihi na ọtụtụ ụmụ Igbo ka e gburu n'Owerri mhm. na Anambra na Rivers steeti ọkacha n'obi Igbo mhm. na Asaba ma dị na Legọs ahụ ọwụ ngwaahịa ụgbọala ọtụtụ ụmụ Igbo ka a gbara ọkụ na Abuja ndị ntorobịa gwarị bụ ya n'isi ya bụ na ndị na-achị ala Igbo ma ndị ọchịchị ọdịnala ma ndị gọvanọs eleghị anya kwesịrị ileba ihe bidokwa n'otu ụzọ ahụ kwa kwesịrịkwuru ịtụnye ọnụ n'okwu ahụ jụọkwa esese gịnị mere mm-hmm. ya n'ihe ndị na-eme na nso nso a ọ kacha na nke mere na awọ mma mma Piru hmm. ka gọvanọ a sị na gọvanọ wu the chief security officer of the state onye ọ nọ n'aka ịhụ ihe gbasara nchekwa obodo na steeti ya ga-esi nọrọ ebe ahụ otu nwoke a na-amaghị onye ọwụ ewere igwe eji ekwu okwu telfon kpọọ 34 Field Artillery Brigade esi ebe ahụ dupụ ụsụ ndị agha mhm. jee na-awọ mma mma lee ụlọ ndị mmadụ gbanye ya ọkụ lee ụlọ ahịa ndị mmadụ sunye ya ọkụ ụlọ esunyere ọkụ ebe ahụ karịrị ihe ruo iri abụọ na ọma gọvanọ na-achị steeti agbachi nkịtị ị naghị ajụsị ị naghị akpọ onye nọ na 34 uh, Field Artillery Brigade kọmanda jụọ ya sị dị anyị onye ziri olee mgbe Igbo ga-etete n'ụra hmm. maka na agba mbụ tụọ n'ogwe agba abụọ ya tụọ n'ogwe agba atọ ọwụ naanị ogwe ka a pịara akpụ kedu ihe mere na mgbe ọbụla ọ masịrị ndị agha mgbe ọbụla ọ masịrị ndị uwe ojii ha banye n'ụgbọala ha ụsụ ha ole ọtụtụ ụmụ ndị ntorobịa agbagburu elu ụyọ ndị mmadụ na-agba ya ọkụ o mere n'Uzombe hmm. o mechaa n'Uzombe onwe onye jụrụ ha ese ọ ya mere na o ji mee na wọ mma mma mana ihe Legọs steeti lagos mere na gọvanọ sanwo mere na Legọs egosila n'eziokwu eziokwu dịka ikwu kwuru na steeti nwere ike ịjụ ese steeti nwere ike ịjụ ajụjụ si gịnị mere ọ dị na mkpa steeti nwere ike iweta ịbịa n'ụlọ ikpe si gọọmenti etiti ndị zoro mhm. ozi nyere arụ n'obodo anyị ga-akwụ mhm. anyị ụgwọ e, e, anyị ekwesịghị ịdị na-ele naanị gọvanọ anya ndị nwa sị na ha bụ leaders of community mhm. ma ndị eze ọdịnala ma ndị ụka kwa ha wụ ndị dọkọtara aka ma ndị archbishop ma ndị traditional rulers jewe ndị Buhari kpọnye ha Nnamdị kano o ruo n'omume ọ bụghị naanị Nnamdị kano bụ isiokwu ala Igbo na-ere ọkụ Maazị Oke. ịma na um, n'akwụkwọ Matiu ka a na-ajụ Jizọs o nwere ebe ọ gwara aha na-asị ha na onye onye rapụ nwunye ya nụọ nwaanyị ọzọ na onye aha ada n'iwu Mosi nke sịrị gị akwa iko. onye mekwa nka ekwucha ya ụfọdụ na-asị a ife a sikworo ike oke ị gaghị esi wee nabata okwu a na ọkazini mma ka mmadụ ghara ịnụ nwaanyị Jizọs sị ha okwu na okwu ahụ siri ike mana ọ rapụrụ ha okwu ka na-agbagwoju anya ruo tata sị ha na ha mana o nwere ndị mere onwe ha ka ha wụrụ ndị ndị ọlụsị n'ihe gbasara nwoke na-akpọ unik ndị melụ onwe ha ka ha dị etu aha si na nwere ndị mmadụ melụ ka ha dị etu aha mana nwere ndị amụrụ etu ahụ hmm. ihe a na-ekwu bụrụ iru bụrụ okwu maka na oge ụfọdụ anyị ga-ajụ onwe anyị kedu ihe anyị ji wee nọrụ n'ụlọ dịka ndị nọpịalụ mkpụrụ amụ ọ maka na emere anyị etu ahụ ka anyị nwa mere onwe anyị etu ahụ hmm. ka amụrụ anyị etu ahụ hmm. maka na ife ife na-ebe na be anyị ji ebe bụ na ọ mmadụ debere onwe ya n'ọnọdụ ahụ ọ Martin Luther King Jr. na US nwee mgbe ọ gwakọtara ndị ojii si ha ifebekwa onu mmadụ ji arịgo gị n'elu azụ bụ ka isi nọdụ ịgba ịkwụkọ striti ịgbagọrọ agbagọ mmadụ ji wee fụ ebe o wee nọrọ n'ọrụ gị n'ogbe azụ mm-hmm. oge eruo na anyị ga-eji aka anyị n'ebe anya na-asị kedu ka anyị ga-esi wee gbatị azụ anyị ka mmadụ ghara ịkwụ anyị n'ogbe azụ mm-hmm. na onye amị si na emelụrụ ya arụ ụlọ nnọọ gọọmenti kpata ime afịa zuo afịa ndị mmadụ ọkụ merụọ mm-hmm. ndị mmadụ arụ ndị ahụ ọgbọngo nnọọ gọọmenti kedu ihe gọvanọ merụ na-apụta gbagbusie ụmụazị sị na ha na-eme mkpọtụ IPOB kedu ajụjụ anyị jụrụ ihe a wee ihe anyị na-ajụ ma ọ bụ ndị merụ n'oge gara aga ma ndị gburu n'ọpa iwe ka ma ndị gburu n'ụmụ ahịa ka ọzị kedu nke anyị na-eme onwe anyị na onye onye na-agba baisikụl ama aga Ilo na n'ala ọ federal gọọmenti ọ federal gọọmenti ji ikpeazụ ịlụ ilo ka onyenwa ji ya ịkwụ ndị ọrụ ụgwọ ọnwa mhm. ọkwa ha nwatile ego inebanye anya Lagos gọọmenti tile ego inebanye anya n'ife melụ ndị bi na Lagos nke otu onye ama ama na onye na maka oge ụfọdụ anyị na-ekwu o nwere onye na-asị nwanne anyị nwaanyị na-asị anyị akpazi ihe na-eme na Lagos na Lagos jikọtara e onwe ha ọnụ anyị kpawa maka ihe na-eme n'ala Igbo mana otu onye gbara ọsọ ndụ n'ihe ahụ melụ kwuo onye ụdị. nwata nwaanyị agbụrụ unu dị akwụkwọ n'Enugwu gụọ jiọlọji were ife ọrụ aka ya a na-akpọ ya DJ Star eh, eh, onye ọ bụ onye na-agagharị mba ụwa ọ gbara ọsọ ndụ gba n'aka na ezobe ya maka ndị agha na-achị ya ka ihe a mechala na ofu Naijiria ahụ mhm. ọ na Kanada ka ọ gbajiri ọsọ ndụ ebe ahụ ka ọ na-esizi na-ekwu okwu kịta Nwataba anyị ka ọ bụ eziokwu nọ na Legọs ka o merụ mana ofu mhm. aka lụta mmanụ ihe anyị na-ekwu uwu kedu ka anyị ga-esi wee dowe onwe anyị ofu kụrụ ihe a ghara ị na-eme anyị Igbua ka nke mere eme ghara ime ọzọ mhm. ịtọ ka amalụ na ife dị anyị mkpa dị anyị anyị mkpa kedu ife dị anyị mkpa ọ bụrụ na ndụ ka anyị ka akụ anyị na ndụ ka anyị mkpa anyị kwesịrị igosi na ndụ anyị ka mkpa maka na onye jiri ọbụ ya ọbụ ya mkpọkọ ejiri ya na-ekpola afịfịa otu anyị si debe onwe anyị ọ bụrụ na gọvanọ na-achị abịa debere abịa ọfụma ndị mmadụ ga-anọ na-abịa na-ekwu ka abịa dị onye abịa jee ebe ọzọ akwanyere iwu ọ bụrụ na gọvanọ na-enugwu mee ka enugwu maa mma chee echiche maka kedu ka ọ ga-esi dị mma mana ọ bụrụ ọsọ gọvanọ ọ bụrụ na ndị nọ n'enugwu kpọọ ndụ ha ife ha ga-echekwaba ya nke bụ na onye ọzọ ga-echekwaba ya na ọfụ isi chekwaba ha nke mhm. onye Igbo ọbụla kpọrọ ndụ ya ife welie kpọọ ndụ onye agbata obi ya ife etu ahụ ka ọ ga-esi na-agara ya maka ọya ụmụ onye ji ka o ji n'aka mhm. ịmana ofu kwuru maazị oke bụ nwanne anyị nwaanyị nke gbara ọsọ ndụ mhm. ọdụka gọvanọ ajụlesie gọvanọ nwe gọvanọ steeti ojụlesie ụmụaka Igbo e gburu na ya bụ Leki pasiti bunatakozu pedimandụlụ na asi polisi kedu ozu ụmụaka be anyị egwelu e n'ebe ahụ ajụrụ ese mana ndị mba Amerika na-ajụ ese ifemena na-eme na Naijiria mana onye onye nọ na Naijiria ajụrụ ese ifemelụ onye nwa ya nwa n'ụdị nke na gọvanọ Anambra maọbụ Imo maọbụ Enugu maọbụ Abịa maọbụ Ebonyi

ọtụtụ mgbe ka ụmụ Igbo na mba ụwa niile si ya ma ndị nọ na Naijiria ma ndị nọ n'ilo na-atụ ụmụ afụfụ enwere isi na-abụghị na-abụghị na anya ọkụ ka a na-elefụsịfa ma ọ bụ nọọ ajọ obi ka eji esụfa onye na-asịsị ekwuda maka Legọs Legọs akwụkwọ ka ara nọ na Legọs a eke e ya ụzọ iri ịnọ nwekwa ike ibụso ndị Igbo na ndị Igbo 45 ok maka onwe mgbe agụlụ ọnụ agụlụ ọnụ oke ọya bụ eh, Abuja na-agụ ọnụ Lagos gụ ya wee gụsịa wee chọpụta ụha ahụ nọ ndị akaliriugbo ndị befa banye ụgharụ wee dụọ azụ ndị Igbo gụ anyị agụrụ onwe anyị mana nke a nye anyị anyị agụrụ ka n'ụdị nwoke ịgụsị weta ihe ịgụta ka anyị na-lele ka ama na ọ dabakwọ na anyị gụtara ise ka e ga-esi gụta ịtọ ya na otu ihe na-egbu anyị na-eme anyị ndị Igbo bụ na nke mbụ bụ na ya anaghị elebara onwe anyị anya na n'ọnọdụ anyị n'ime steeti ndị Igbo Imo mhm. Abịa Enugu Ebonyi Anambra nke ọzọ abụrụ anyị anaghị eleba anya ihe gbasara ọnọdụ ndị Igbo na mpaghara Naijiria ndị ọzọ mhm. dịka ihe mere na nso nso a mgbe a sị na akpọchiri ahịa n'ihi na nwa Tinubu si na ma akwụ emere e post fine ma akwụnwụ fin ahụ mana ileba anya na ịhụ na ọtụtụ ndị ihe ahụ gbasara inwe stọọs n'ahịa na-ekwu okwu ya mm-hmm. ụmụ Igbo mm-hmm. ka a na lee emere um, e ntuliaka ọchịchị Anambra steeti ọkwa ya ka anyị hụrụ Ifeanyi Ụba jere jere Alaba market mm-hmm. ya na kampen ọ bụrụ na o metụtara ụnụ na n'eziokwu eziokwu na unu nwere ike ije mee kampen na Lagos mm-hmm. ekwesịrị ịgwa ụnụ agwa na unu ga na-eleba anya n'ọnọdụ ndị nọ na Lagos ma n'agbanyeghị na steeti ọzọ n'ihi na ndị na-ebe ahụ ndị ndị agbata obi ụnụ ụmụnne ụnụ ụmụ ụnụ ihe ọ bụla metụtara ha emetụta ụnụ ya bụ na n'eziokwu eziokwu e, e, ihe niile anyị na-atụnye ọnụ ebe a kwanụ nkata niile anyị na-akpa ebe a kwanụ na <laughs> a sị if you don't say I am nobody will say you are ma ikwubeghị na ịnọ ya onwe onye ga-asị gị na ịnọ ya oh. anyị na-ekwu ihe a na-eme anyị na Naịjirịa mana ọtụtụ oge ihe gbugakwana anyị na Naịjirịa ha anyị nọ n'ime ya ndị Igbo kwanụ na anyị anaghị echebara onwe anyị echiche hmm. There are strategic things that we need to be paying attention to. mana anyị anaghị echebara ihu anyị echi onye nọkọta gọvanọ ị nọrọ na Douglas House ị na-eme otu o si masị gị ị naghị eche echichezi na ọtụtụ ego na-abata n'Imo steeti sikwa na Lagos abata oh. ọtụtụ ego na-abata mana iji gwa gị eziokwu na ndị a ndị anyị na-akpọ ndị ọchịchị ndị politishans ha macha ihe ndị ọdọwaiz mm-hmm. gịnị kpatara na onye zọwa gọvanọ ya gbagawa ga gapugoju ụzọ gaa lee ndị Imo steeti nọ na Legos. ya na mm-hmm. agba izu ya mm-hmm. gbatawa Amerịka abịa si na ya na-abịa ịgba izu ọwụ na ha amaghị na ndị a nọsi ebe a niile and this is how other countries do it other people India leverages na leverage indians nọ na Amerịka Kanada mm-hmm. okwusie ike ọkpọ ọfa Israel na-eme otu ihe ahụ mm-hmm. um, obodo ọbụla dị iche iche na-eme ihe ndị a niile gịnị kpatara na ndị ọchịchị anyị anaghị eche echiche a na-akpọ ha oku dị ha zakwarụ na okwu a ka mara ka ya ga-eme ka ala Igbo dịrị mma ọ bụrụ na ọsọ naanị onye nọrọ n'oche ọ dịrịla gị na ezinụlọ gị mma ndị ọzọ ọchọmasịziri ụnụ um ka ọ dị ugbu a <laughs> oge anyị akụwala kwarapụ kwarapụ ya mere anyị ga-eji leba anya n'ihe ndị ọzọ um, uh, a sị na uh, maazị uh, nwada Vivian ọzọ my last comment Lagos and SARS SARS inquiries covers both Lagos indigenous and non-indigenous how many inquiries are the South East Governors Institute about happening in Igbo land that's my point ọkwa ya bụ otu ihe anyị nọ na-ekwu okwu ya ọ na-ajụ olee ihe ndị nọ na South East na mpaghara ọwụwa anyanwụ na-eme dịka m jụrụ anyị ahụ na ihe mere na zọmbe enweghị onye lebara ya anya mm-hmm. ọ bụ n'ihi na enweghị onye lebara anya gọvanọ na-achị steeti ajụghị ajụjụ akpọnwụ e, jụọ si onye jinyere unu ji eme ihe unu mere na Izombe mere ejikwa mee ya ọzọ na wọmma mma kemgbe ahụ anụbekwa ụkpọrọ ya mm-hmm. ọ jụbesi onye jinyere unu ji eme ihe unu mere na wọmma mma mkpapa niile na mbibi niile unu bibiri na wọmma mma ajụbe nke na-eme n'ihi ala ajụjụ sị onye tinyere ụlọ ga-eme ihe ọnụ na-eme <laughs> mgbe a na-enweghị onye na-ajụ ajụjụ a ọ ya wụ na ọzọ ga-emekwa ịma na ọtụtụ mgbe ndị be anyị na-edebe anya n'ilo ee eh, ndị Amerịka ga-abịa ndị Amerịka ama bịa zụọ wu onye a na-eduga n'ama na-ebu ụzọ ife ọbụla Amerịka ga-eme a ga-agba mbọ fụ na ọ daba alva na omegidere iwu fa omegidere ifefa chọrọ na Naịjirịa ndị ọzọ ga-ege ntị abụrụ ndị Briten ndị Briten fa ga-ajụ ndị Briten ka eke unu na-etinye aka n'ife a fa fazi oke n'unu zonye fa azonye fama nzọfe ebe ndị Briten zọ ka m bịagwaziri unu ya ya bụ na anyị ka ọ dịla na mmiri dọ na-eju dọrọ nwa nkịta hmm. mmiri dọ na-eju dọrọ nwa nkịta anyị ka ọ dị idozibe hmm. anyị mana enwe e otu ihe na-enyetụ m obi isi ike n'ihe mere na nso nso a ka anyị nụrụ na ndị eze ọdịnala na ndị ọchịchị ndị isi ụka dị archbishọp soro gaa njem ịga Buhari ọhapụrụ hapụrụ ha Nnamdị Kano ka ha mara ihe eji ya eme ha hụ a new consciousness mm-hmm. e nwere ike ịkpọ ya ọwụ mm-hmm. nghọta ọhụrụ kpatara ha n'uche mm-hmm. egosiri na ọ bụrụ na ndị agbụrụ ahụ jikọrọ onwe ha ọnụ sị ka anyị jee leba ihe anya mm-hmm. n'ihi na ọnwụ naanị tọha kwụrụ ha Nnamdị Kanụ ka ha kwuru ha sị wepụ ọtụtụ ndị agha points e nwere n'ala Igbo n'ụzọ mm-hmm. enye nsogbu mm-hmm. na n'ụzọ abute nsogbu niile e nwere n'ala Igbo ihe obi tọrọ m ụtọ mgbe m nụrụ ya n'otu aka n'agbanyeghị na anyị e kwuru okwu na o teela anyị kpawara nkata na-ekwu okwu ihe a na-akpọkwu ha sị ha tinye na ihe ọnụ mhm. ka e nwee ike wepụ aka onwe n'ofe tupu ya wụọ aka mmadụ mhm. mana o nweghị onye gere ntị mana otu onye si better late than never mhm. mana ọnwụ ihe onye ọzọ anyị nwere ike mụta na ya na njem ha jere wụ na o doola anya na ọ bụrụ na ha nwee ike ndị niile nọ n'ọchịchị na n'ọnọdụ isi oche n'ọnọdụ dị iche iche ma n'ụka mana ndị ọchịchị ọdịnala ma ndị ndọrọ ndọrọ ọchịchị politishans ha nwee ike nzukọta ọnụ kpakọta isi ihe niile ndị anyị na-etinye ọnụ ha nwere ike ịdị na-etinye ya ọnụ ha nwere n'ụzọ ahụ n'ihi na mgbe unu mewere ihe ndị ụnụ na ha na-emekọ ihe ahụ na ụnụ na unu ji onwe unu kpọrọ ihe hmm. ha ejizi ụnụ kpọrọ ihe maazị oke ọ bụrụ eziokwu eziokwu maka na otu onye n'ime ndị so ji ije ahụ nwa amadi onye Igbo ama ama a na-akpọ Mbazulike Amaechi ya bụ nwoke dị ọgụ afọ e, ọgụ afọ ịnọ na iri na atọ ya bụ arọ iri iteghete na ịtọ mhm. ọ kata na arụ ihe eji mara ya bụ na mgbe a na-anụ ọgụ Biafra na etu o si wee kwụrụ ma nke o kwuru mgbe a na-anọ ma nke o kwuru mgbe a nụchara ife ndị o merụ a na-akpọ ya the boy is good ihe o ji weta ọmụ ụtọ na-enwere onye katara arụ n'ebe ahụ ama ama nwekwazie ndị agba ọfụ a ụfọdụ anyị ma ụfọdụ anyị amarọ bụ na o gosiri na anyị na-eche uche karịa ndị ụmụ ikorobịa maka na akwụwa IPOB ndị niile a na-akpọ nọ n'isi IPOB na ndị na-eme mkpọtụ IPOB ụfọdụ n'ime ha tọrọ m atọ amụrụ ha ka anụchagoro agha na agha Biafra na nke Naijiria mana ịma na nwata bunye nna ya nnu ogodo na inikere ayọchie ya anya ọ dị mma na nwata na-eji okenye ga-anọ maka na okenye ahụ ama anọ n'ụlọ egwu nwụọ n'ọgwụ hmm. ọ bụrụkwa isi awa mere okenye mana ife o ji atọ m ụtọ bụ na enwere onye ị nwere ike isi ma ọ na nwee ndị na-eme ụmụ okorobịa na onwere onye ga-asị ya do wetuo n'aka chee ya eche hmm. mana dịka dịka ụkọchukwu si wee kwuo ọ dị mma na anyị ga-ebido chebe uche gaa n'iru karịa ije zọ sọsọ ịzọta ute maka ọ dịkwa mkpa na anyị zọtara ute ọ dị mkpa na anyị jere osisi biko terapụ Nnamdị Kanụ ka anyị jiri aka anyị wee hazie ha ka ọ ga-esi wee dị mana ọ dị mma na anyị zọwara ala ọkacha ala Igbo hmm. na anyị bido osebe onwe anyị kedu ka anyị ga-esi bi kedu ka anyị ga-esi dozie ebe anyị mhm. kedu ka ọ ga-esi bụ na ọ bụrụzie na anyị jee n'etiti ebe anyị na ndị ọzọ ndị agbata obi anyị na ekosi okwu na anyị lụọ na-ekwugodi n'onu n'onu na anyị gbụọ ụkwara ọ bụrụ ofu kedu ihe anyị bụ n'obi kedu ebumnobi anyị kedu ihe mba anyị ga-adị ka ya maka na ọ nwere onye jere ugwu awụsa nata sị na ihe a na-ekwu n'ugwu awụsa ahụ na ndị ugwu awụsa na-ajụ mba ka ha ka ba sị na ha sị na agwara gwara ha na mba ha ka abụọ wụrụ taụnship oge ruo na anyị ga-aza ya bụ ajụjụ anyị chọrọ ka mba anyị ha ka aba ka anyị chọrọ ka ọ karịa aba <laughs> Maazị Kinsiliano Sọdọ anyị biko olee ihe anyị nwere ikwu maka ihe gọvanọ Okezi Ikpeazụ kwuru maka inye ụmụ nwaanyị Igbo mụrụ nwa n'ụlọ ọgwụ gọọmenti narị naira ise aga m achọ itinye ya okwu ọnụ maka na ya bụ ife gbagwojuru m anya anụrụ m ka nwa agbọghọ nọ na ndị nta akụkọ jụrụ ya ego ị na-enye ndị mụrụ nwa n'ụlọ ọgwụ 500 naira ọ maka gịnị 500 naira ego kedu kedu ihe ọ pụtara steeti o nwere ihe steeti na-erite ma ha wee mụ nwa kedu kọwaa gaa n'iru gwa anyị ihe kpatara o ji isi gị n'obi tawụrụ mmasị gị inye ha narị naira naira ise ajụjụ ajụjụ a doro m anya ọ dịkwana mfe ịza ọ bụrụ na m nọ ya nso aga m asị na nke a wụ ndị oyibo na-asị sọftbọl ka nwoke chaịna onye ka nwoke meghere ọnụ na-asị na onwekwere ike ọ bụrụ na nwere ike ọ bụrụ na nwere ike na ọ da-anụchi ihe hmm. maka na ihe ọ zara bụ oo oh, oh, na ego ka a ga-enye ha ụfọdụ n'ime ha enwere ego a, ka ekwe ife a ga-eji wee jụ ụmụ nwaanyị ife ha ga-eji narị naira ise wee mee ya bụ ihe gbagwoju m anya maka ọ dị ka ụdị ajụjụ onye isi ala Buhari zara mgbe a na-eme <laughs> mgbe a na-eme uh, elekshọn n'oge gara aga hmm. kedu ọ gịnị kpatara na bụrụ isi ụzọ ife eji eme e, e, e eme egwuregwu na be na eche echiche tupu o meghe ọnụ o kezi ikpeazụ kwuru okwu onye na-anaghị eche echiche Hmm. ọbụladị bere pọlisi inye narị naira ise ụmụ nwanyị mụrụ nwa n'ụlọ ọgwụ gọọmenti iruo na eh, Federal Medical Center ụmụahịa ịnọrọ ebe ahụ mụọ nwa maọbụ Federal Medical Center Owerri maọbụ nadị General Hospital Owerri hmm. nke nọ n'ụzọ ụmụgụmma ịnọrọ ebe ahụ mụọ nwa eh, ma ụgwọ ego ụlọ ọgwụ gị ma ego bedị ma ị ga-akwụ hmm. gị dịkwuru nwa gị laa Hmm. adịghị ọ dịghị ọkarị ihe ruru ọkarị puku puku iri abụọ 20,000 Ibe mm-hmm. were 500 naira narị naira ise nye nwaanyị mụrụ nwa n'ụlọ ọgwụ ọwụ ka eji gbapụta ya n'ụlọ ọgwụ ka ọ ka oji agba keke o ji ala ka ogene ị na-ajụ nna nwoke chere echiche si na ọka ha wee gbaa keke ọ ka eme ka obi tọọ m ụtọ karịa ịma ihe na-eme anyị ihe na-eme ọtụtụ ndị a sị na ha wụ ndị ọchịchị obodo ndị politishans kwara na ahụcha ọnụ nwa na-ajụ ebe o si ere ihe kedu nnọọ ka mmadụ dị otu a siri baa n'ọchịchị wụrụ onye a na-akpọ gọvanọ mm-hmm. Kedu how did we come to this ndị Igbo lee otu anyị siri bịa n'ọnọdụ dị otu a how did this happen dịka maazị Oke kwuru n'oge gara aga isi ọnọdụ anyị nọ n'ala Igbo taa ọwụ na mmadụ mere anyị ya ka ọ na anyị jiri aka anyị họrọ ka anyị dị otu a ka ọwụ na amụrụ anyị ka anyị dị otu a mana o doro m anya amụghị anyị ka anyị dị otu a n'ihi na asị na amụrụ anyị ka anyị dị otu anyị agaghị ahụ mmadụ dị ka Michael Ọkpara anyị agaghị ahụ mmadụ dị ka Sam Mbape ọtụtụ ndị Ogbe na-alụ ezigbo ọrụ na Naijiria niile na mba ụwa niile. Amụghị anyị ka anyị dị otú ahụ. ọ bụrụ na a mụrụ onye ọgwụkwanụ na mmadụ mere anyị ya e, mmadụ o mere anyị dowe anyị ọnọdụ a gịnị kpatara oke anyị ahụ na a ga-asị na nke na nke Michael Ọkpara oge ahụ alụbeghị agha Biafra mana kerụkwanụ maka Sam Mbakwe ọwụ mmadụ mere anyị ya ya na mhm. ọtụtụ oge ihe m ji ekwu ihe anyị ji ekwu ihe maka na ọtụtụ oge ọ wuteela mgba mbọ anyị na-akpa nkata a n'ikoro anyị kwulite ihe gbasara agiteshọn a ụfọdụ ebido kparịwa anyị kpọwa anyị intellectual kwuo okwu adịka gasị na enweghị mmasị n'ihe gbasara Igbo inwere onwe ha anyị ọ dị anyị onweghị onye Igbo ga na ọ ya ma asị nọọ na Naijiria adịrị mma ma ọ hazie okwu a onye ọbụla ejewere onwe ya n'ihi na mm-hmm. ihe a na-akpọ Nigerian project is an illusion mm-hmm. mana asị we the available when the desirable is not available the available becomes desirable Hmm. ka anyị ka na-achọgodu inwere onwe anyị ajụjụ anyị ga na-ajụ onwe anyị wụ ka ọ dị ugbu anyị ka wụbekwa Naijiria mm-hmm. eleghị anya anyị ga-enweta e, nwere onwe anyị ahụ n'afọ na-abịa abịa n'afọ iri na-abịa abịa n'ọgụ afọ na-abịa abịa ka anyị ka o doro anyị anya na projekti a na-akpọ Naijiria is an illusion mana isiokwu awụrụzie olee ihe anyị chọrọ olee otu anyị ga-esi mekwakọta ọnọdụ anyị ka ọ dị ugbu a mm-hmm. ọ dịwadịrị anyị mma rụwazie rụzie mgbe anyị ga-enwere onwe anyị ọ mhm. ya bụ isiokwu dịka m kwuru na eh, nkeji iri gara aga n'oge anyị agawala akwụrụ akpụkwụrụ akpụ ọ gbanyekwala nkeji ole ma ole maazị oke biko were okwu a ka anyị na mmechi okwu ọ dịka mma kpọọ onye onye na-eme ife a na ata ọcha a na-akpọ odumeche nke o kwuru ọfụ nọọsị na onye a na eme ife <laughs> ọ na ife eziokwu onye a na-apịatara mkpụrụ mmiri ife ejie mana ndị Igbo ife ji anyị kedu ife ji anyị ife ji anyị rapụ anyị maka na o onye kwe ekwe Ihe anyị alụkwana nke ọ ga-alụ n'ọzi anyị maka ọfọlụ mana mhm. dịka anyị setịla ọsọ na-achọ ịgbanarị chukwu anyị nke mere na anyị ga-agbagbu nwa anyị n'ọsọ ife dị mkpa bụ onye ọbụla ịtụgharị uche na-ajụ kedu ka ife gbasatara Igbo si gbasata m kedu ka ọdịmma m si metụta nwanne m na onye nke m na-agbata obi m dịka onye Igbo kedu ihe m kwesịrị ime ka ọdịmma m wee bụrụ ọdịmma onye ọzọ maka mgbe anyị chelụ karịa onwe anyị ka ife ga adịwa mma ọ bụrụ na onye ọbụla na-achọ n'isi ya maka ka anyị na-akpọ ndị polisi na-akpọ ndị gọọmenti na-akpọ ndị nọ n'ọchịchị ka onye nọ n'afịa na-eji azụ iko amarịrị garị ka o wee donye nwa mma ma megbuo gị mana ọ naghị eche ka ị ka gị nwa ga-esikwa wee mee ya na ọ bụrụ na ọ daba gị ọ dị mma n'ịtụgharị uche anyị na anyị ga-eche karịa kedu maka ihe ndị nọ n'etiti gọọmenti etiti na-eme anyị kedu nke anyị na-eme onwe anyị kedu nke anyị ga-akwụsị kedu nke anyị ga-ejide kedu nke anyị ga-arapụ ka o wee dịla Igbo mma biko ebe ọ bụla ị na-anụ ozi ya mee ka onye ọzọ nụ ya dịka anyị nyere ekene na mba Amerịka ebe anyị nọ anyị na-asịkwa ka ndị Igbo niile jisi aka ike na-enye Chukwu ekene na ndụ ha nwere ebe ọ bụla ha nọ ma malụkwa ka ha ga-esi wee mee ka ha bụrụ ihe eji enye ekene biko mee ka onye ọzọ nụ ya bụ nkata ikoro ebe ọ bụla ị na-enweta pọdkastị chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo aha m onwe mbụ bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka tata bụ ụkọchukwu ọstin Ọkaigbo e na maazị Kanayo Odeluga Igbo mma mmadụ. anyị ga-ezukọta ka anyị hụrụ kpaa ụka n'izuụka ụka na-abịanụ ka ọ dị oge ọzọ